ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ asị m ka m mabụrụ unu n'ukwu mabụrụ unu n'ukwu ka ndị Igbo asị m udo dịrị ụnụ ụmụ ibe asị m ebe ọ ọbụla ụnụ nọ udo dịrị ụnụ ndị ndị Igbo ndị ndozi ọdịnala Igbo asị m ka anyị mara ndị dị redi for surprise surprise ka anyị mara ndị dị redi for surprise anyị teke ha by surprise ee eh, masị m odoziri ụlọ ụmụ ibe anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị si n'ala igbo agaghị ana ndị si n'igbo ga-adị ndị si n'igbo ga-emepụta ihe n'ụwa ndị si na enwere ihe ga-ejiriri ama ndị igbo na ọbụrụ ọsụsọ ịkọ ọnụ na ọbụrụ ọsụsọ ịkpọ ya ọnụ ọnụ na anyị ga-emepụtarịrị ihe ga-eji amara ndị igbo a na-asị awa ancestors way our ancestors way ihe niile ewepụtara n'igbo ukwu nwaanyị na anaghị eburu dawa na-eme awa ancestors wee nwanne nna ihe niile na n'igbo ukwu metals metals metals nwaanyị na ya anaghị eji nke ahụ eme ancestors wee nwaanyị eh? na ya anaghị ebu na-akpụ ụzụ na-akpụpụta ụzụ nna nna anyị hawụrụ ndị nka na ụzụ ka ha na-eme nwaanyị na ya anaghị eme ancestors wee ịkpụ ụzụ nwaanyị eh? na ya anaghị eme ancestors wee ịmaini ịmaini metals eh, diamonds gold ọkwa our ancestors way ka ha bụ nwanne gaa jụọ Thurstan go and ask Thurstan Shaw Thurstan Shaw ihe o wetara n'Igbo Ukwu ọnwụ na ịma ha gụgụrụọ ya ee eh, things found in Igbo Ukwu metal copper iron gold our ancestors way ka ha bụ ka ihe mere anyị ejighị nke ahụ eme ancestors wee ụmụ ibe because nke aha dị difficult easiest one wụ. nke ọzọ everybody na-aga iziwe. nwanne iziwe. <laughs> Iziwe adịrọ mma iziwe ka cannot take you anywhere ihe ọbụla dị izi egwu ọbụla na-atọ ụtọ nwanne ihe na-atọ ụtọ na-egbu egbu so ọ bụ ihe fịara ahụ ihe siri ike nwanne mmadụ ka ekene m gị kene mmụọ na-emere ụnụ ihe n'ụnụnwa bụ ndị anyị ji eje mba ndị ndozi ọdịnala ọwụ na anyị e mmadụ onye anyị chọrọ anyị ma ihe anyị nwere ike ime a sị na ụka dị n'obi ụka dị n'obi uche wee akpa onye ọ ọbụla ya nke ya ụwa ụwa ọpọpọ ikpuchi anya gị no more word for you ana m eti ihe a ka mkpu everyday mana ndị be anyị o nwere ndị ghọtara na mana majority aghọtabeghị ya ị na-anụ maka ọnya ọ bụ anya ọ bụ anya bụ ọnya anyị nwere ichi bụ one desire ka m gwa unu cheregodin cherenụ anyị ga-ekene godo eke kene orie kene afọ kene nkwụ ụnụ amaghị ihe m ji ekwu ihe a mgbe ọbụla maka na ọ ya bụ ụzụ kpụrụ ngwa ọ bụ ya bụ na ị na-eche uche ọkwa eke na orie na afọ na nkwụ ịbụ mmadụ ọkwa eke na orie na afọ na nkwụ maka oyi iweta ịnọ iweta ịta onye ga-asa ọkwa asa aha bụ ịnụ aha ị na-afụkwa a na-ekwu asaa asaa asaa asaa ọkwa ịnọ iwere ịtọ aha tinye na ịnọ onye gị ten mana ọ bụrụ ndị na-agụ ọnụọgụ ndị na-agụ ọnụọgụ bụ ofu na ịbụọ na ịtọ na ịnọ <laughs> mana ndị ọkpụ na ndị egene ma na-ewere ịnọ tinye ya ịtọ onye gị iri mana ndị nkịtị agaghị aghọta ihe m kwuru ka ilu ana m ekwu maka 645 mgbe ọbụla 645 m na-ekwu okwu ya bụ na ka anyị ga-esi wee pụ ndụ ọsọkwa gị bute picture Virgin Maria ọsọ gị bute nke kraịst onwere ndị ndozi ọdịnala adọrọ ka ya ama ma ndị mmadụ na-aghọtakwa ya wii anyị achọrọ ịma dịka ọsụ nwanne etere ụgba etere ji ọ bụ ebe ahụ ka ị ga-anọ ka okeke jesiri amị ka ebe utu ya ọ ihe anyị na-ekwuru maka ya ọ bụrụ abụ ịkọsị ndị mmadụ na-echekwa ma o nwere onye ya na ibie na-enwe nsogbu maka ihe ọ na-awọship ma ihe ọ na-efe that's why the same way standịrị na ndị ụka ka m na ndị na-eti isi anị ka m na ndị Judaism ka m na ndị na-eso ihe apịrị apị because it's your own personal problem anyị ma chọrọ ịma ihe anyị chọrọ bụ a society word of living simple as apcd ọ mmadụ anaghị aghọta ya a society word of living society abụrụ about ihe onye na-efe ọ bụ iwu ka a na-ekwu maka ya ịmara ndị be anyị amarọzi ihe wụ majik na dibia na ihe ha chere ha niile wụ iwu ọ bụrụ iwu <laughs> iwu dị iche ihe ọzọ na afrịka ka ị na-eme ije ifu ka ndị mmadụ na-enwe nsogbu maka relijọn ị gaa n'obodo ọzọ dịgasị iche iche ifu na religion enweghị ihe ọ nwere ime wit iwu ji obodo iwu ji obodo dị iche mana ndị agha nwe iwu aha ha na-eyi uzu religion wee na-akọntrolu ndị mmadụ but anyị nwere onwe we don't care izi onye osimiri fere okwu ya ka ọ na-eri anyị chọrọ anị ebe anyị ga-ebi ebe anyị ga-ebi nekwe anyị ka m gwa mmanwa na onwe m personally nke a na m ekwuru onwe m personally ebelivụrụ m na yesterday ebelivụrụ m na ancestors nwe ihe ọ ga-emere m because onweghị onye na ebe a na-akpọ ancestor there is nobody here onwere onye m fụrụ ebe a na-akpọ ancestor then what am I talking about isi ọ m mma anyị kwesịrị ịdị hapi na anyị nwere anya ị nwere anya so ị na-afụ ụzọ nna nwanne ka ịfụrụ e ihe dị n'isi a ihe dị gị n'isi a mbọs ime ime ihe sọsọ wa nkwọta ihe dị gị n'isi a ị nwere ike iruo ha afọ ofee n'igwe ị nwere ike iruo afọ ofee n'igwe ma ime ihe dị gị n'isi a there are so many things na anya e ka nye unu example just one simple example enwere ebe a na-akpọ that is gadozo African countries ị ga-afụ ndị ndị ndị nkịtị nọ n'ime ọhịa ndị nkịtị bi n'ime ọhịa o ha bi na their own area onwere onye na ihe ha nsogbu ebe a they live there they go ha gara ebe ahụ rụọ ụlọ ụlọ mkpọ aja biri because ha chọrọ ha chọrọ ibi life like this ha chọrọ ka mmadụ nye ha nsogbu they go ndị and live so onwere onye na-edistọbụ ha ihe m na-achọ ịgwa ụnụ bụ na ọ ka onye si wee tọọ ụtọ ego ga-esi edinara n'ime ụlọ gị na ya palọ ebe ibi ọ bụ ngụnwa fọnichiri the haus ị rụrụ ụlọ ọ bụ ngụnwa rụrụ dị ụlọ akwa i yiri eyi n'ahụ ọ bụ nga ifuru akwa ịla ikiri goro ka esi ka ọ ga-esizi eme oruzie mgbe a ga-ekwuzi a society anyị eteki ye something personal ọ bụrụ something personal ọ bụrụ na mụnwa nwere atụmatụ bikos wepụrụ ihe from religion ọ ihe a na-ebutere unu nsogbu wepụrụ ihe from religion ọ religion na-eme ndị mmadụ n'ụwa uche anaghị adị ha mma ọ bụrụ na mmụnwa wetara atụmatụ weta atụmatụ nke gị how to build a society ka anyị na-ekwu how to build a society ọ bụrụ na ị mara what to do igwazida o nwere onye si ga-emere anything o nwere si ga-efe n'ihe ọbụla anyị ma ebe level of ndị na-efe ihe ofufe nọ anyị ma ebe ha nọ so ihe a na-ekwu maka ya bụ ebe anyị ga-ebi wee nwụọ ụmụazị ị ga-edenwu a curriculum for educational system ị ga-edenwu ya ị ga-ede nwe educational curriculum system ga-eme ha ụmụaka gosi ya ha na-arụ kọmputa ị ga-ede nwe ụnụ amakwana ihe ichere ihe a bụ ihe egwuregwu a na-ekwu about a whole race ndị mmadụ cheba ọ bụ ịpụta ị na nna nekwenụ m anya a na-ekwu ezigbo okwu ndị a na-akọ nọnsensị ị ga-ede nwe curriculum mmadụ ga-eji arụ moto ị ga-ede nwe curriculum mmadụ ga-eji arụ machine oh, you are playing with people's life ị na-eplay with millions of people's life a na-ekwu ka something ga-esi adị mma ndị mmadụ chekwa ma ọ bụ anya egbu ọgụ ka anya atọ ji who cares onye chọrọ ịma who cares onye chọrọ atụtọ nkịa ihe ọ chọrọ ime ime if you want to do anything you do onye igbo ọbụla ma ihe house is open for everybody but at the same time house is closed for everybody ọ bụrụ na ị nwere atụmatụ iji ị chọrọ imere ndị igbo ịbịa ka ime something mana ọkwa na ịbịa na akọ nọnsensị ịkọrọbọga bụ agbada iruo m nso oge were aka pịa n'anya gị ozugbo ozugbo ntị ya agụrụ m ya agụrụ eh? so ụmụ ibe <laughs> anyị abịara ebe ime kọmpetishọn anyị abịara ebe ife chukwu anyị abịara ebe ife ekwensu anyị abịara ebe ife ancestọ ihe anyị bịara ebe a bụ to lay a foundation ọgwụkwụ ha onye ọbụla ọkwuo na ọ ekwu anyị ejegoro anị anyị ejegoro anị a na-ere anị ere onye ọ bụla ngwokwu n'ime religious mentality go and worship nobody cares of who you worship na-emekwana ntị o inwe religious mentality ị na-achọ onye ị na-efe nna nwanne gafee mmadụ ị gaghị eme people first to follow you I can never force anybody to follow me m convince nwo ndị mmadụ na I need new city to go and build ha soro m ọ bụrụ na ha chọrọ ndị base of the same feather flies together ụ chọrọ ihe ọma follow me and get ihe ọma o nwere onye sị gị kwụsị ihe ị na-eme onwere onye si gị kwụsị enwere onye si gị kwụsị nobody is telling you to stop onwere onye si gị kwụsị anything so ndị mmadụ adịghị na-aghọtaghị ya because ndị mmadụ nwere ike ịkọrọ nsens na-aga because nke ha na-akpọ ha ndị na-achọrọ ihe ọma dịkwa n'ụwa ụnụ amarọ ọ dị unu surprise nna enwere e something nna anaghị agọta n'ụwa negodi na anya ebe niile nọ n'ụwa kedu ihe bụrụ ndị ojii bụ ndị eji ama akacha chekwa na ihe echeo kedu ihe mere na enweghị one single obodo ndị ojii na-emewe ọfụma chekwa enyi ya eche ihe a bụ ihe ị kwesịrị na bed gị chee ya onwere onye bụrụ anya ọnụ ọ bụrụ aba unity there is nothing like unity in the west nebo m ha mara onwe ha nebo m anyị nebo ha mara onwe ha onwebe mbọsị m fụrụ ha nọ na-aṅụ mmanya na-akparị nkata I never America there is nothing like unity in American society ọ bụ ebe ị ga-afụ people who cannot stand competition who cannot stand criticism ebe eh, a nke eh, gara ahụ ee eh, unite unite for what ka ihe bụ unity can you define unity oh, uh, language nwa bekee ọ dị ka asịkwa human right human right human right kedu ebe human right dị na un shop mmadụ mepere mụ na ama un bụ shop un kwa shop mmadụ ọ mmadụ nwe shop ahụ un bụ shop mmadụ ndị ọbụla na-ekwu ebe ahụ so ihe ji igbo abụghị unity ọkwụ nna aga na ụnụ na-eje ọrụ na kọmpanị mmadụ gị onye na-eje ara ka ya ọrụ na kọmpanị ọma onye bụ kọmpanị na-eje achọ ọrụ ọma bụ ịbụ ọ gị bidoro ya ahịa ọ gị bidoro onye ị na-eje arụchọrọ ọrụ na nke ya ahịa mba so ihe dị mma na anya gbara akwụkwọ once ị ahịa dị mma people wi buy igbo kpọsa ahịa dị mma people ndị mmadụ ga-ego ya ụmụ anyị nwere ebe ihe nnachi ịgwụ n'ụwa na ihe ọ sọkwara anyị anyị kwuo maka the past as long as you don't have anything to prove it to your children now you nwere anything to show your children si ha na-ekwe who we are nwanne yesterday is nothing but memory yesterday were memory unless you nwere ihe ị ga-show your children for now because life is moment life is the moment ọ bụrụ na ya enwere ihe anyị nwere ike isho onwe ụmụ anyị to prove our own existence nwanne nwere ihe na-akọ nwere isi ị ga-anọ ebe ụmụ gị because life is human instinct is animal instinct go. so their desire will drive them towards ebe their desire bụ eje as long as na ha nwere anya na-afụ ụzọ the evil anya anyị na-afụ the evil a as long as there is ọ bụrụ everybody ka their mind develop enough to know all these things mana normal human being will follow their desire that means nature does not pardon anybody. enwere so many races aztec luengo egal gaulish there are many ha disappear nothing stay stable onwe ihe stable everything will pendulum swing high swing low that is life for you life will swing high swing low that is life so ọwụrụ m chọrọ imentain kwa igbo you have to rewind ihe anyị ga-emekwa rewind create a new igbo ọgwara ọka ibe ezie na my ancestors my ancestors ị ga-anọ ebe a n'anya gị otu a ụmụ na vileji anyị ndị mmadụ na-asụ English mana people you will criticize them but you never one day think kedu ihe lead to this thing ndị mmadụ na-asụ oyibo na vileji but ndị be anyị ajụbeghị onwe ha what led to this thing you will criticize them and stay and talk nonsense yes but jugodo onwe gị kedu ihe anyị ji wee ruo ebe a ndị mmadụ na-echenjisi afa ha from Igbo to English ịjụbeghị onwe gị ke ihe mere because nwanne English na-agba treasure the market is selling so automatically this is a desire of man so English is giving their mind what their mind need so that is life is common science is psychological science ndị ojii anaghị aghọta this thing the mind of ordinary man which is ordinary man contribute 95 percent of world population ordinary person contribute to 95 percent of world population ị ga-ama ndị mmadụ na-aga e, e, england ha nọ 40 years ha abatabeghị ha n'igbo even themselves don't even know why they never been to an igbo automatically ha ama ha na na the desire of the mind afụgo ihe ọ chọrọ ina ina ina ina of the person afugo no this kind of life culture but nyenwe na onwe because na nwere conflict between his brain and his inner mind his inner mind chọrọ ihe a but his physical brain mere associate na that um, fake ọ na-asị i want to go to nigeria i want to go to igboland and live but enwere ihe i nwere n'igboland your mind inside mind will tell you nwanne enwere ihe i nwere n'igboland but you will suppress that one na-agụ gị n'eziokwu na enweghị ihe dị ebe ahụ ị chụrụ nke a na-eje nwanne nwere i inweghị ọkụ i inweghị ụzọ i inweghị mmiri inweghị o nwere ihe ị nwere so why did you impose fake something into the real mind why your self inside you na-agwa gị truth nwanne you don't have nothing and you don't even know what to do but your ego your ego outside self na your brain na-asịrị gị asị na nwanne forget ye we must we must not must not must ọ bụrụ must because the inner mind ma ihe ọ na-eme mara ebe ọ na-eje mara ihe ọ chọrọ onye ibe nọ n'ụwa chọrọ ihe ọma want a decent society but ọ bụrụ na anyị nwere ike ibi udumnye anyị nwere iblem anybody and even our children leave us ha ga-eme anyị abandon and we cannot blame them anyị agaghị blame they will abandon us and anyị agaghị blame ha because ụnụ ga-asị na agwa ha ụnụ agba because ihe agha na-emeghị iji reject the good news all oh, fake because inside your mind are the truth you know the truth but in, in your, your brain ị chọrọ you want to uh, is, is my ancestors way what happened to your way what happened to your own way your ancestors way ka ihe mere your way your ancestors created a life why can't you create one kedu ihe mere you ike create one so mụnwa say i create one i create my life the life is for me not my ancestor ọ mụnwa nwe the life so why should I so ịmara ihe dị mma because ị nwere ike ị gaghị eme nwunye instead of you to give chance to those nwere ike ime nwunye imeme ha accused ihe abụrụ ma ancestors way ihe abụrụ ancestors way ndị nwa onwe igwe next 500 years you become ancestor so nke ahụ what of nke ahụ ị na-akpọzi ancestor nkọ in 500 years anyị nwere onwe anyị ga-abụ ancestor what of ndị ahụ anyị na-akpọzi ancestors na ka ebe a ga-anọzikwa ka ebe a ga-agụnyezi ha ụmụ ibe ihe awụkwa na english language the problem bụ na we don't understand english language that is it nsogbu anyị nwere bụ na ya anaghị anụ oyibo that is the problem anyị anaghị anụ oyibo ọ bụrụ na anyị na-anụ oyibo anyị mana those who live before you that is ancestor ọgwụna anaghị ekwu structure ancestors abụrụ structure ancestors pụtara those who live before you ọ ihe a na-akpọ ancestor ndị mmadụ chere ancestor bụ culture na always e society automatically once you say ancestor automatically play ndị a na-ezu ochi ọkwa ndị gọvanọ anọchi ebe a na-atụmụrụ ha bụ ancestor ọkwa ya ọkwa ndị gọvanọ a na agba ancestor echi ma ndị sineta ọkwa sineta akwa ha bụ ancestor ọkwa ha nwa enwere ndị ọzọ so na akụwa na enweghị onweghị ndị ancestor bụ ndị nkịtị ọkwa ndị ụtọfụ ndị sineta akwa nnọkwa ndị gọvanọ ọsa ha ga-abụ na ancestor echi na so mmadụ ga-apụtasị ọ na-emezi ihe adịghị mgbe isi ya emezi na ọsị ọ ma ancestors were ma ancestors ancestors were gị bụ ndị na-eje na abụja na-agba plen na-agba nnukwu moto ọkwa ya ọkwa ndị pastọ anụnwa ga-akwụkwa ancestọ pastọs a na-egwu ndị mmadụ wayo ọkwa ga-akwụkwa na ancestọ echi na nna ụmụ ibe ọ ka mma ka anyị jiri ire anyị gụọ eze anyị ọnụ ka anyị jiri na ire anyị gụọ eze anyị ọnụ ihe na-emebi n'ahịa anyị ụmụ anyị mụrụ amụ we reject us and we don't anyị agaghị blame ha nna agwa unu nke bụ eziokwu we cannot blame them because mind itself is a moving train mind n'onwe ya mind n'onwe ya ọ a moving train ka ọ bụ inwe anwa afọ ọkụọ mind ọ bụ ọkwanyere gị moto enwuo ọhapụ gị chewa spirit nwere time o nwere spirit will give you every opportunity and if you fail the opportunity ọkwanyere gị moto because only draw your body ka ihe o ji your body eme your body is tying the spirit down and then nwere ike ọwụrụzie mmụọ mmụọ togoro eto ịbịazie ka i ahụ arụ gị butuo ya back to animal eh? iwerezie iwerezie your body butuo ya back to atụrụ ma ewu mba ọ gaghị ekwe ọ ga akọ ọsụrụ det ọ ga akọ ọsụrụ gị untimely det ịnwụọ ọpụọ chechọrọ bọdị ọzọ chọọ arụda bọdị dị fast nwere ebe ọ na-eje soro ya na-aje ebe ọ na-eje because enye everything you have enyere gị ihe niile ihe ọ bụla ị chọrọ why you have it for you to develop ndị Igbo anyị chọrọ a better place why can't you build one? ke maka ihe ọ bụ can't we differentiate between reality and illusion? ọ na anyị enwere ike ime nwunye anyị enwere ike renew our society first of all before ị na-ebido anything n'ụwa ị ga godi the basis of a structure ịmara ihe bụ iwu ịmara ihe bụ law ịmara ihe bụ gọọmenti people created them kedu ihe mere kedu concept that create this thing ọ bụrụ na ị mara ya ya ị gaghị emenwu nwunye ọ bụrụ everybody ma ya so ị deceive si n'onwe gị don't ever deceive yourself nwa bekee na-emewe ọfụma kedu ihe mere african politician na-eme ọfụma why everybody want to be govern, everybody want to govern somebody created this system institution nwa bekee bịara na 1900 create warren chiefs in 2017 ị nwere ike imenwu the same thing ị na-akụ nwa bekee ọnụ but ị nwere ike imenwu ị nwere ike ịkọpinwu something o mere 1800 na your land o create warren chiefs the same warren chiefs ahụ nke ị na-asa ahụ today unu enweghị ike iji aka unu build a society the world of living onye ọbụla blame kwere bịa blame because ọ blame a na-enye anyị comfort this blame na-enye anyị comfort ikwu datin bi ebe nọ okwewere isi nchaghị isi okwughe m agba m ụkwụ na amụ because all this comfort this comfort all this blame accept the defeat mee ya accept na ọ bụ bụ the god of the earth ọ bụ ngụnwa bụ the man of yourself then you begin to think how do you solve this problem all your problem this problem is yours ọsọkwa gị bufere ya onye ọbụla nọ n'ụwa ọsọ gị si onye a si onye a si onye a asị ka ị na-asị you are hiding under the bed you want to go away from responsibility ị chọrọ izo ezo you want to hide for responsibility ọ bụ ngịnwa onye ọsọkwa ya na-achị n'ụwa kedu ebe ị nọ mgbe onye ahụ bara ọchịchị ị nọ n'ụwa kedu ebe ị nọ where are you ke ihe butere gị n'odudi omume kedu ihe tinyere anyị na this problem achọrọ m ịma how do we got into this mess kedu eh? oh, how do we got into this mess eh, ama chukwu na ekwensu eh? chukwu na ekwensu everyday a na-akọ akụkọ chukwu na ekwensu kedu ihe tinyere anyị na disi omume anyị nọ taata ka amerịka ndị ojii afụrọ ha afrịka nwa komkom ọdịho unu amana ebe sọsọ ebe e nwere mọnke n'ụwa niile bụ na afrịka na south america which is the atropical. ebe ọ bụla ifere monkey mmadụ anọrọ dị ya ebe ọ bụla any place there is no monkey enwe because enwe pụtara enwe onwe enwewe onwe copy of human being ọ ihe enwe pụtara onwe ọ bụrụ na ifuru enwe ebe ahụ mmadụ anọrọ dị ya no life in that place so in Africa how come all the whole mineral resources si be ya pụta? unu na-achọ ịgwa m na ịmarọ how force how powerful the water water dị anyị nwere water around everywhere in our land electricity ọ dị n'ikuku anyị nwere ike ime nwunye so all these things bụ ihe anyị kwesịrị na di crazy about you were supposed to be mad about all these things we supposed to be mad about science ndị mmadụ na-akụgheri we should be mad to know science science will study of nature ọ oh, bụrụ ọ bụrụ a physical something science is not physical science with definition of idu e igu about physics anything ọ bụla physical matter material study matter to know the invisible for you to know invisible you must know visible you cannot know invisible is impossible you can only know visible to know invisible that ọ ihe na-anụ maka e sayensị ọ ihe ọ bụ but ndị nkịtị no ekwuo sayensị bikos na ọ mara ya otu n'okpuru bed kọrọ nonsensị jewa ee eh, eh, sayensị eh, ee nonsensị ọkwa ndị ji wee buru na pikchọ na-egbu ọkụkọ na fesbuk akpagharị akpadisive ọnụ ee you see we dey our brothers you see a na-egbu ọkụkọ anyị na-egbu ọkụkọ wi are Jewish people ihu ọ bụrụ oge ejide ụnụ onye onye nọkọta je na be ya ose vidio vidio bupụte why na ha ebupụtara this thing before why they never brought this thing this video before all of a sudden igbo jewish everywhere eburu ọkọ pụta na facebook gbube na ndị be anyị believe it ima ha they we believe ha ya see isi isi we have the same tradition all the same people ka anyị they are our brothers ị ga just watch and see ị ga-afụ ya somebody will use it to defend somebody will use it to counter you na ha bụ our brothers nna ụmụ ibe rapụ na akụkọ ndozi ọdịnala pịa ihe anyị ugbo anyị anyị abịara kụrụ fanyị n'anya ihe anyị e bịara bụ ịgwa ndị be anyị ka ọ dị pịọ pịa hoha and anyị amaghị ihe bụ obi anyị and ihe anyị ga-eme bụ the same thing we say yesterday the same thing we do tomorrow only what we know is science the study of matter oyihe anyị ma and anyị ga-enwekwa n'ebe anyị ga-ebi n'ala Igbo anyị ga-ebiri onwe anyị anyị achọrọ nsọntịn na Lagos e nwere ebe a na-akpọ Banana Republic nwanne ịga dị Banana Island ịga dị iji iji invitation ụdị ụra ụdị ụra ha ga-ama gị na geeti aha e eh? ụdị ụra a ga-ama gị na dị geeti ọ bụghị mmadụ ya agwa gị abịazikwana di egen ọ bụghị mmadụ ya agwa gị abịazikwana di egen a na-agba anyị sọmtin a na-agba anyị sọmba ịga na embasi nwa bekee na naijiria embasi juru eju embasi full ha na-achọ ije ala bekee mana si ya ka e wetara ha ihe aha dị na ala bekee na be ha mba hey mba ọ bụrụ awa ancestors wee but we want to bring ịchọrọ iji ala bekee we ka anyị weta ihe aba anyị let us bring it si ihe agwara gị wụ support onwere ihe ọzọ si weta idea we don't anya like we don't lack any idea but you cannot support mba ị gara eme ọ bụla our ancestors way but ị na-agba tiketi ka ijee na China ka ijee na Europe mbọsị nwa bekee ye ụnụ ama ha mbọsị nwa bekee ye ewe iwe mbọsị nwa bekee ye ewe iwe anyị niile kpere na ekpere ka ndị dị ndụ maka o nwere ike akpara ha ma aka gwọọ ha ma ịba bifo ịmara ihe na-eme na obichuarị atọba ya ịghọtara so ọ ka mma ka anyị jide n'oge maka ụmụaka ofu mbọsị ara na-aghọ nda ụmụaka na-aghọ ara mbọsị onye eju ha isi ịmara enweghị ihe anyị ji onweghị ihe anyị ji that's why nwa bekee ji wee were egbe ndị ho almost nwa bekee countries ha niile na-arụ ngwa smolest the smallest nwa bekee country na-arụ ngwa ọgụ the smallest one kedu African country na-arụ ọgụ kedu african country na-arụ ngwa ọgụ one single one a whole a whole continent sọnsọ na south africa ndị ọcha nwere company sọnsọ na south africa ndị ọcha nwere company nna agwụ na ndị ojii ji n'idiri e ijide ụra nke ọ bụla iwetara wetara okweghụrụ otu a fada si apịa ha ụtarị ahụ nke ọ bụla ị wetara ọtọ nụọ ị ya pịa nke ọ bụla ọtọ nụrụ ị ya pịa ama m ka ihe ọ ga-apụ ha n'anya how can you live in this world of information of new age ị ga na complain na complain kedu kedu kedu ihe nna ya eh, amaghazi m kedu ihe tinyere anyị n'ụdị omume a kedu ihe tinyere anyị n'ụdị ngwọrọ nwa ngwọrọ a kedu ihe tinyere na ngwọrọ a achọ amarọ m anya na-echedikwa echiche maka ụmụazị anyị amụ biko anya na-echedikwa echiche eh? ọsị ya chi ya asịghị ya agwa asị ya agwa asịghị ya ọụka asị ya ọụka and then so what onye chọrọ ịma ihe nwoke ihe adịrị igbo society development kedu ihe adịrị ihe nwere ihe adịrị to development so nwere ihe adịrị then why dị you ka ihe na-ekwuru maka ya ndị na-eje ụka na-eje ụka since nji wepụta ụwa ha na-eje ụka kedu ihe a contribute goro to society nothing so the ka ị na-ekwu na ọnwụ na ụka enwere ihe o mere since anyị ji wepụta kedu ihe ị chere ihe a ga-emere gị nwere ihe ọ ga-eme na enwere ihe ọ ga-eme ya just satisfy your emotion ọ na so after that imesikwa idebe bịa ka ịkpa nkata imesịa that nonsense you come we discuss about something else because ị ga-akwụ ụgwọ ọkụ ị ga-akwụ ụgwọ mmiri ị ga-akwụ ụgwọ ihe niile ị ga-eri nri ị ga-eji ego wee goro nri nri awụrọ free nri a na-ego ya ego ụgwọ ọkụ a na-akwụ ya akwụ ụgwọ mmiri a na-akwụ ya akwụ so after ka ị mesịkwara distance you have to come for this so ndị ndozi ọdịnala wa focus should how do you produce commerce to an Igbo that is most important thing sọsọ ihe dị mkpa n'ụwa ahụ how do you build a structure of commerce na an Igbo anything culture commerce tourism commerce everything commercialization that is only mgbe ndị Igbo ga-apụ ndụ ọsụsọ mgbe aha ka ị ga-afụ na human being nwere sense our children nwanne enwe anwe anya ha information agwara m ụnụ chere na aka gọrọ 2022 2022 unu ga-afụ na igbo pipo w'o di smartest pipo on earth ma ọ bụrụ na arapụ iberibe wos nye ha infọmeshọn nye ha infọmeshọn fọgetizie tụpụrụ nkịta ọkpụkpụ rapụ ihe ụmụ ndị mmụọ ga-eji and dot ebe ahụ ka anyị standịrị this is where we stand onye chọọ ọbịa nsogbu adịrọ ọ bụrụ by force and diana na nothing like competition onwere onye anyị na na compete anything because onwere anyị adịrị a na-eje ọgụ anyị abịara ije ọgụ onwe onye anyị na-agba mbọ ọgụ mbanụ anyị bịara inwe ọfa something we have o nwere ihe anyị ma anyị sị ka anyị were abịa to what we have nna ihe nke ọgụ competition biko mba na so nwere something ịma <laughs> ah, so ah don't look for excuses ọ bụrụ na e nwere ihe ime ihe mere ndị Igbo jee mere ha achọzina excuse achọzina onye ị ga-eji wee na-anya excuse e nwere something to offer you know you go and offer to your people ihe anyị need offer our people bụ na we don have a structure and this structure na-enye ebe a na-enye ebe a na-enye ebe a anyị nwa ga-ewere lay down ọnwụ nọ nsọ ndị kwere n'ihe otu kwuru anyị anọdịdị n'ọrụ onwe anyị anyị na-aga oji anyị aga abịa dọkpụrụ gị adọ ọngụ nwa ya abịa je bacha ọrụ you will come there to look for work after ka ị mesịrị ihe niile ị na-eme ị na royal garden ndị ọdịnala bịa chọrọ ọrụ because factory wee bido a ga-enwe factory ebe ahụ ị bịa dị chọọ ọrụ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee eh. ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi anyị ọrụ ị na-atakwa ahụfụ biri na geto ịbịa rụsi ọrụ ebe a gwara gị sị gị pụọ ndị isi mba ije dị rụsi ọrụ nakwa na geto je biri ọ bụ ibe ihe ndị ụka na-eme sentịrị ndị ụka na-eme mbọsị ụka o jee n'ụlọ ụka ha na ndị big man akasi ụka agbasaa mgbe a ga-enye onyinye ndị big na ndị poor ebinye enye onyinye agbasa ụka big man na poor man ya nakwa na ghetto exactly the only where big man see poor man is in the church sọsọ ebe onye nwere ego na-afụ poor man ha anọkọtawo na church after that everybody goes the same thing a o were m ebe ihe a si wee bata ha isi wee na-emebisi ihe ọma na-ebere ya n'ụwa ihe na-agwa every generation na-ahapụrụ once every generation ọ na-eme once ọ naghị eme twice because ihe m na-ekwu na all first time in our generation ka ọ na-eme na ndozi ọdịnala Igbo is a first in history in our generation so evry generation nwere ihe a na-eme and ihe ihe generation anyị ga-eme that's it ma ị chọrọ ma ị chọọ o ihe o wepụrụ gị ime from anything any other thing ị na-eme is different or second class citizen every other thing wụ secondary ana m e post magic na my facebook enwere one thing ji e post na magic ihe m ji echi a those picture of magic ka ndebe anyị fụ ya ka ndebe anyị fụ ya na anybody can know it ọ bụrụ jos na ndị ojii anybody any white man green man china anybody nwesịrị m magic mana ihe a na-ekwuzi bụ how kedu ka anyị ga-esi wee mee wee nwee a place we call home that is important thing nna ya gwara ka ụkpaka we have our people thousands in the us scientists but ha nwere base in Igbo land in England medical doctor scientist but anyị nwere base so nwere ebe ha ga-ebi na ndị a na-atụ ụjọ these people anọgo na England for long ha adịgo used to the place America for long used to the place so ọ bụrụ na anyị nwa aka dị used to ana Igbo enwere ike inye nwu e secure a place for them then who is to blame kedu onye a ga-eblame kedu onye ga-eblame ị mara ha kwa na akwụkwọ go to American embassy to borrow then give you visa you go ndị nkịta afọ gaa na embassy England or America tomorrow tomorrow anyị mee gị interview ọwụ na iwe intelligent human being from that moment you are going they take you away so ọwụ the same thing ha mere before ha ka na-emekwa eruo echi this thing ha mere mgbe ha bịara ha bịara kpọrọ ndị ma ihe na ha ka na-emekwa eruo tomorrow so ọ bụrụ secret ndị be anyị amaghị m ma na-aghọtakwa ya is not a new thing ọ bụrụ new thing so ihe ọbịa ha na go to embassy go to embassy and ga ga interview ijiri ego don go with any money go with your brain they will take you to America and England odo oge anya na this ha ga-emegide until ụwa agwụ once anyị raise intelligent child they will take anyị na-erezi intelligent children for them by this time by this time of the year 20 nke ha na-akpa ya 2018 anyị enwebeghị standard medical facility nna ihe ọrọ na-emekwa anyị ihe ọrọ na-emekwa anyị anyị enwebeghị a standard medical facility na ala Igbo na amaghị m ihere ihere na-eme m ọ na-eme m ifere na ọ na-ewute m n'obi na mmadụ ga-aya ọya nwụọ na common sickness common sickness malaria ka ga na-eme mmadụ na Afrịka malaria malaria typhoid na this 24th century eh, 2018 roman kalenda ka mmadụ kara ya typhoid na malaria na-anwụ anwụ chicken pox small pox nke nwa nke nwa ihe a otu ọya curable disease nsi nsi akọrọ akọ curable nsị ọ na afrịka ka ọ ga-eme aka mmadụ nsị ọnwụ nna biko ọ bụrụ na ọ dị ụnụ ka ọ dị n'obi ọgba m ka m I don't know amara m I don't know all those things ha ga na complain about electricity eh? so ị na-achọ ịgwa m na ọ bụrụ na ị ma arụ ọkụ na ya ada ụlọ ị gaghị anyenwu ndị mmadụ ọkụ ịgba na arụ ọkụ na ịgbaghị arụ ọkụ kọmtin plas abcd ọ ga-asị na naijiria anaghị enye mmadụ ọkụ ịma arụ ọkụ ịmara arụ ọkụ idevelop wan call your friends jụọ invest in it rụọ dị ọkụ rụọ dị ọkụ ka ọkụ na-enwu na ya adị ụnụ gabụzeri nye ha mmadụ rụọ ọkụ ọ na-enwu na ya adị ụnụ ịmara arụ ya then why are you talking ka ihe na-ekwuzikwe kedu ihe mere na ya enweghị ike ịnọkọta nnọọ gbaa mbọ hazie onwe anyị mepụta ezigbo ihe ka anyị bara onwe anyị uru naanị land <laughs> na ya imebe ndị mmadụ nọ Ọnịcha Ọka siti Enugu siti owere siti the whole village wụzi ọwụ Sunday Sunday medicine anọkọta ejeruo ejeruo everything is not destabilize not organize at all because enwero any union enwere group enwere group at all na-ekwu this because otu anyị na-ekwu ndozi ọdịnala ọdịnala na the target wụ ka elee foundation na ala Igbo no how little ọ ịkụzie mkpụrụ o na-egro egro no matter how little ọ na-egro ozi egro na-apụta amịta mkpụrụ ọ bụrụ about your personal belief or he belief ọ gbasara gọọmenti so ọkwa na ndị Igbo ga-echebe mbọsị gọọmenti bịa mee ihe ma na <laughs> anyị efu onye <laughs> ọnwụ na anyị na-eche mbọsị ndị ndị ndị a ndị anụ na Abuja ga-abịa ndị ọma ihe a na-akọ ndị abịara ndị amara ihe a na-akọ ndị a ndị bịara fụ ha bịara iburu ego iwu ka esi abata ebe ahụ egbe gbo agba agba kọmọn lokal gọọmenti elekshọn ụdị agba na-agba dị ya ụdị egbe a na-agbabeghị n'Iraq ụdị egbe a na-agba na lokal gọọmenti elekshọn akpọbeghị na irak ọ ndị gị na ha ga-ekwu <laughs> so ụmụ Igbo ọ ka mma ka anyị jiri nnọọ nwayọ ka anyị jiri nnọọ nwayọ tụọ anya naanị wee chọọ ihe dara na mmiri wepụgodi bren aya wepụ ya were godo akọ na uche anyị tinye were ụbụrụ anyị anụnwa external dis estenal ụbụrụ nye ha dachi aha dị ụbụrụ nwere uru ọbara were dị external ụbụrụ anya ha every all ilusion akọchikwara anyị n'isi ewere enye ha gwerezie enyi n'ọgwayo wee mara ihe anyị na ala igbo ga-eje ala igbo dị anyị mkpa ọ dị anyị ezigbo mkpa empty land juru wia enwere ihe anyị anyị ordinary metal work nna nna anyị ha mere mgbe ndị gboo metal work anyị nwere ọ every machine nọ n'ụwa metal from a to z all the whole machine nọ n'ụwa machine metal ihe ọ bụla na-eme n'ụwa machine ka eji arụ ya kedu ka esi eme if if you want to know the stars in the sky maximize the lens maximize the lens you go to lab ihe eji afụ lab aha na-enyo ọkwa lens e mere maximize ọkwa ya ka ihe lens ọkwa glass ọkwa ya <laughs> mana e nwere ebe workshop dị n'ala Igbo Igbo niile ahụ workshop na-eme research for workshop for technology ya wụzie na lokal ka ha na-eme ya because lokalụ na ihe ha gwara ofu ihe ka ha woo ihe mere bụ na nke ọzọ ọ kpakpụrụ ya akpọ ọrụ kọnkọd fon a fon niile nọ n'ụwa ọ na-akpọ kọl ma ọ mara mma ma ọ jọrọ njọ ka meshin adịna ọ ga-arụ ọrụ ka nwaanyị adịna n'ụwa o nwere ndị ga-anwụrụ ya ka nwaanyị adịna o ndị ga-anwụrụ ya so nsogbu anyị abụrụ na anyị arụrụ ya ọma rụrụ ọjọọ njọ nọ ka anyị rụọ arụ atọl ka anyị rụpụtagodo arụpụta atọl wuchi ndozi ọdịnala ebe nke anyị kwụ onye ọbụla ma ihe ọ ga-arụ ma ị na-awa ọchị ma ị na-ata ihe a ma ị na epu ọgụkọ ma ị na-ekwu egwu adọnke ya nke abụ on problem ị ma arụ ihe a na-arụ arụ o nwere ihe ịma eme n'ụwa bịa witeki so ka ndị mmadụ na-aghọta ihe a na-akọ ọ bụrụ gwa gị na ime gị na ị na ndị Igbo si onye na chi na chi ihe nwere ihe anyị ji chi ga-eme ị nwere ihe ịdị mma ya bịa anyị chọrọ ka anyị nwee a workshop n'Igbo land place e ga-eme a na-eme ewere mmiri ewere agbanye na nnu ewere nnu eti na akanwụ ewere akanwụ eti na nka amara ihe ọ ga-enye anyị e? amara ihe ọ ga-enye anyị na-eme gasị ụmụ ihe e? were the whole hab na-eme were metal ka ka nna nna anyị ha mere destin taa 4,000 5,000 years ago anyị nwere ndị na-akpụ ụzụ na be ụzụ nke ụzụ ụzụ ayọrọ nke atụtara atụta o nwere onye n'ime ha ma ma ma mm, the stone the stone eji ewepụta meta mmadụ one n'ime anyị ma mmadụ one n'ime anyị ma the stonu dị rọ meta ka ọ na-adị mmadụ one ga-eme mmadụ one n'ime anyị ga-eme fu gold na rọ gold anyị amara ya mmadụ one n'ime anyị ga-ewepụtanwu this kọpa bronze nna nna anyị ha wepụta thousands of years mmadụ one this is educational system anyị na-akụziri ụmụazị anyị eh, Florence Nightingale Edward jona eh, discover Nigeria Mungo Park how can they build something with Mungo Park and Edward jona and Florence Nightingale ka ha ga-esi arụ this thing so educational system suppose be ọbụrụ ndị abụja ọbụrụ ndị Abuja ọ bụrụ na anyị nwere skuul n'ala Igbo na-akụzi this thing onwere onye ga-abịa mechie di skuul onwere onye ọ bụ ọgwụgod na akwụkwọ abalị ọgwụgwọ nọ night school ka bịa na night school ka a na-akụzi night school onwe onye ebumnobi e, akpagharị na the whole village na-akụ aka na be ndị mmadụ ka a mara ndị na-ebe ahụ problem bụ na anyị jụrụ information anyị ọnwụ na anyị jide information amagha m isi ọdịkwa anyị mma sef the best thing ọsọ ya bụrụ akwụkwọ abalị ndị mmadụ bịa agụsị ọkwa na-emezi ịntanetị skuul na the west unu ama na enwere ndị na graduate from internet do you know that <laughs> unu ama na enwere internet school na na west emesịa eje mee practical ọwụ na anyị mee ya gị na-eme ndị mmadụ nwere facebook nwee data everyday aga na facebook mebisie data ọwụ na ha dịsi data ji data anụnwa jee school online akụziere ha ka esi eme destin ha nọ on the ground nwee every access to every soil na glass glass will see soil you need the fire maximize the fire to heat the soil until o become liquid until it liquidify raw glass tie silicon and so other chemical uh, this thing anaghị ekwu ebe ịrụọ glass mold glass molder need molder ọ ihe a niile wụcha simple thing machines glass iron all this thing we content onye nwa bụ 90 percent of development 95 sef 95 of every city for n'ụwa bụ just block which is block ojure ebe niile block okwute metal ojure ebe niile glass aja o ebe niile gwazie nu why we don't have anything ka onye who is to blame kedu onye anyị ga on n'ụwa for not having all these things but oh, natural resources ọ gwara anyị anyị na-azọ ya okwu aja anyị na-azọ ya okwu every okwute anyị na-azụ ya okwu everyday metal ajaghị were magnet gaa na aja ime ya ụta iwepụta ịfụ na metal juru n'ime aja were ọ gaa ti ihe na aja mee ya ụta iwepụta ịfụ na metal juru ebe ahụ so ka ihe wụ the problem ọkwa ka na go no distraction ngo no distraction ndị be anyị anaghị all distraction we are distracted ndozi ọdịnala na-abịa na agwa naụ. ka anyị concentrated hapụ ndị mmadụ na-agaghị ụjọ ajara agarị na-agaghị na na-ekwugheri ndị mmadụ na-ekwugheri akụrụ nonsens akụrụ nọnsensị akụrụ nọnsensị kedu ihe ị na-akọ onwekwe mgbe ihe ọma na-ebe ebere ndị Igbo sef ndị Igbo asị yes ihe a bụ ezigbo ihe let them follow it onwekwere mgbanwe that's why we don't care anyị na-eje ebe anyị na-eje mechọrọ mechọọ that is own personal problem we don't care ihe anyị bere ebe a bụ ihe ga-adịrị anyị mma ọ bụrụ na ihe ọma na-asọ gị nsọ nsogbu adịrọ good and fine thank you very much and welcome to poverty bikos ị ga-complain gidontor ụgbọ agwụ ụnụ amaghị ihe bụ spirit sef ụnụ na-ekwu spirit ị mara spirit dị n'ime gị ichere nwere ebe ọ dị iche ndọdị ichebe ya na ya na-eche ihe ma na ọ dị n'ime gị mbọsị iwe we ya ọkwa ịrị gị moto gara onwe ya iru chọọ anọda bọdị bọdị ma ihe ọ na-akọ isi dị mma sori ya gawara ebe ọ na-aga chọrọ ọ ga-abịa ihe na e, obido ọtụcha planụ ịsọpres ya ọtụcha planụ ịsọpres ya ị na-eme spet ka ọnọdụ die n'ime gị ebe ahụ na ọdị ebe a nọpịa mkpụrụ amụ mba o ọ nọ nọ nọ ọma ihe ị na-achọ ka na bọọlụ ozugbo ọsịmolu gbasie ike ozugbo ị na-ama ụkwụ na ala isi ebe ahụ daa molu arịa gị elu ka aha gaa eluigwe akwụ ụgwọ otu a ka otu wee nwụọ nke aha baa na akụ ịmara agwa ụnụ ihe ọdụnụ ka egwuregwu ọka mma na iji waya mepee ụbụrụ isi gị kwụsị nọnsensị baara onwe gị uru onwe gị ka a na-agwa baara onwe gị nwa uru ụwa adịrị ụta isi wee chee ụwa adịrị ụta isi wee chee onwe onye ọbụla ma ihe ọ na-eme ọ bụkwa ha ọkụ ọkụ anyị achọghị ihe ndị ara anyị achọghị ihe ndị aghara jiri nnọọ nwayọọ jee soro ndị ndozi ọdịnala na ala Igbo ị e gaa ebe ahụ baa na the community of ndị sayensị and teknọlọji jee join aha ebe ahụ anaghị ekwu maka relijọn ihe ọ bụla onye na-efe ya adịarịa ị e na-agọ mmụọ ị e na-egbochi ị na-arụwa agwụ na-eje kataliki na-eje siementi na-eje juu ihe anyị na-ekwu ebe a bụ sayensị and teknọlọji owu na enwere nke ma contribute ọkwa na enwere nke ma emechi ọnụ ọkwa na ị na-eti egwu iji soro ndị kọlchọ eh, and art owu na ịma anya commerce iji soro ndị finance everybody nwere their own department ya bere ebe anyị kọ maka nonsense akọrọ gbagọgbakọrọ gbada agbada anyị adịghị eme mitin ebe a na-eme apụta ekwusia eme ahụ ma eze eze eze eze eze eze ọkụ ụzụ eze eze na-akpụ ụzụ eze na-akpụ ụzụ ọmara ọmara ha e, element inidiri iji wee mee atụ ayọn eze na-akpụ ụzụ ọzọ ebe eze na-akpụ ụzụ nke azọsi ahụ eze chinyere ugo eze tụrụ ugo eze eze eze nke nwa eze ọnwa na-etiri ọra mba ọ bụrụ ya nke anyị bịara anyị abịaghị ichi echichi ndị Igbo ihe anyị bịara bụ onye ọbụla nwere ike ime enitin ọbụla ihe ọbụla ị nwere ike ime n'ala Igbo si na ihe ahụ ihe mma I want to offer this thing nwanne bịa so enitin ọbụla your private personal something ọ dịara gị nwa as long as na ike ị na-edebe iwu because naijiria nwere iwu America nwere iwu isi na America naijiria gaa America ọ bụrụ iwu naijiria gị ga-ebu eje America iruo na America ị join ya the chorus isorozie ọnkụ sam isoro iwu ọnkụ sam so ibere ndozi ọdịnala isoro iwu ndị ndozi ọdịnala enwere ihe ọzọ ịmụ ị nwere ike add to perfect it make it better bring mana ịbịakwa ebe asị anyị mba na ihe anyị na-eme abụghọzi ya na anyị ga-eso gị nsogbu adịrọ mana anyị ga-eso gị mana ọ bụrụzie na ị gwa ha anyị ebe anyị ga-eje ka uru baira ya ka m na-eji waya nọ dụọ gị mmekọta chụọ gị si gị ngwa oke nsogbu adịrọ nke a dịrọ maka ebe anyị ga-eje ibido ịkọwara m nọnsensị ịwụbaịra e mechi ụta were ya tụpụọ gị anya ama m na ọwụ nwa one of us one of ndị agha na-ekwu okwu maka ya so ụmụ ibe a sị m ka m wetuo dị okwu nwa ọjọọ anyị na okwu anyị a ga-abịa n'okwu njedebe na ndozi ọdịnala ihe anyị bịara maka ana Igbo dị mma e nwere onye eze ọbụna ihe a na-eme na igbo adịrọ mma chapụnatara anyị anyị wụ ụmụnne ya anyị niile wụ ofu ọ anyị niile na-ata ahụfụ anyị na-atakọ ya ọnụ bikos ama m na ọwụwụ ndị eze niile na-aka obi dị mma bikos ị mana ha eso ndị abụja anaghị enye ha ihe ọfụma ịghọtara so ọ ka mma nke anyị bụ nke anyị nke ha bụ nke ha kpọtara anyị n'azụ ka anyị gwa ihe anyị ga-eme anyị chọrọ kọmuniti community ọbụla n'ala Igbo ka e nwere uru ọrụ agrikọlchọ weta anị anyị ma how to make maximize agriculture production through agro method anyị ma ya anyị nwere ike iji nwa aka anyị developụ every tractor ihe anyị nidiri ewetara ndị be anyị information ụmụaka nọ on the nye ha necessary material ha nidiri nye ha a place ha bod bild ọrụ anyị welders nọ dị ihe ọkwara weda ụnụ traktọ ọkwa weda na ayọn ha kpụọrọ anyị traktọ ụmụazị wekọba ọrụ ndị eze kpọọ na anyị weta anị nye awa boys on the ground ka akọba agrikọlchọ ka ụmụazị nwere jube afọ ọkwụ unu na-enye ha ndị aga ogo ha ụnụ maka a ga-abịa zuru ha ga-atọrọ ụnụ tọrọ ụmụ ụnụ nye ha nri juo afọ anyị chenji edu the mind of the people echebe ezigbo uche mee ka mmadụ ọwụ na ọ bụghị ya ndị ara <laughs> ụmụ ibe ndị anyị amaghị ihe na akụ ngwari one day ma nke gogo market no go ịma a na-ekwu ihe ọ dịka egwuregwu ọnwụ na ịzụghị ụmụazị azụ ha na-aghọkwa ara ọkakwa mma na ana m ama ọkwa mmiri maka ozuzo ndị eze ndị nwere ego bakwara nụ ndebe ụlọ uru ụmụazị a na-amụpụta enweghị uru ha bara ma a na-ekwu ya otu ọ dịka egwuregwu onwekwe ka mmadụ ga-esi apụta ụwa ọfụnụ na-eburu nnukwute moto na-aga nwe ịnwụ nwe ịṅụọ nwe ịṅụọ ọ na-ere pịa wọta isi obi ga-adị ya mma ọkwa asị ọkwa option ka anyị na-eweta solution ka anyị na-eweta mara ihe ọbụla unu ga-eme anyị nwere onwe anyị plan dị adị Makwa ova plan dị adị ma ova so ihe ọbụla unu ma unu ga-eme your own side contribution ihe ọbụla ime nwere ike ime ka ndozi ọdịnala kwado n'ala Igbo anyị ga-enye unu the perfect perfect structure America agaghị eru ya ha the structure anyị ga-enye ndị Igbo America agaghị afụ ya anya england europe agaghị afụ ya anya bikos bụ europe wu astrọlọji nna nna anyị ha krieti ka ha ji aji akpa nganga n'ezi oyibo astrọlọji nna nna anyị ha krietiri ka ha akpa nganga n'ezi oyibo aga m egosi unu klọkụ klọkụ ihe na-akpọ klọkụ mgbe nna nna anyị ha mana na anya na anya na anyanwụ na wọkụ the same time n'ọba anya bụ anyanwụ nwa bekee apụtara na cave mgbe nna nna anyị ha krieti klọkụ ris klọkụ eji na-eme kpamkpamkpam wite anya nwa bekee apụtabeghị na na cave ndị apụtazie echi na-asị nwa anyanwụ anyanwụ anyanwụ anya gị were teni anya ka eji akpụ ya anyanwụ anya gị were sun ebe a nke esiwe krieti eji klọk ị na-afụ na-akụ akụ ọ through your eyes the moon through your eyes moon cycle ee sun cycle moon cycle everything dị here all of them maka na anya ka iji afụ ya ọkwa anya ka iji afụ ya igbochi anyị ka na-afụ anyanwụ ị ka na-afụ ọnwa nwe ihe ị na-afụ tụ na ama ha n'anya bụ ihe ha na-ekwu anya bụ ihe ha na-ekwu kedu onye ka onye nwe dị anya ọ mmọnwụ na ikpuru mmọnwụ ị na-afụ everybody nọ na mana ndị agha ndị agha na nne mmọnwụ a na-afụ onye kpuru mmọnwụ nne onye ọkwa aka na-ekpu mmụọ m mmụọ m ọ mmụọ m mmọnwụ bụ mmụọ m ka a na-ewe bụ ezigbo afa ya onye mere a na-eji use different different mask because of your character ị na-eplay muvi every person in the movie is a masquerade each and every one of them anyị ma the structure anyị nyecha ndị be series the series anyị ga-enye ndị be anyị fọ series ndị dota anyị ga-ewepụta ọ ga-aka maịkị ori ihe dị mma na zebụta ya ụtọ ọ ga-atọkarị maịkị ori ihe dị mma wit zebụta ya put together ụtọ the first series a ga-enye ndị be anyị unu ga-akwụsị iwọchị dis Hollywood and American nonsense anyị ga-ewepụtara ndị anyị series series na-atọ ụtọ series ọ ga-eme ọ na-awọchị wute nwunye ya ha na-enwe iwe na-enwe esef o jee ahịa ọrịa ha ahịa ọ na-agba na ya dị ka jee wọchị ya series ọ na ya na o na ọre ha ahịa taa sef ọ na watch series o na ọgba ha aka ahịa taa ọ ihe na-eme anyị mgbe ahụ anyị na watch zebụ ya na mike ori ihe dị mma <laughs> anyị na-agba na ya adịghị ma anyị ka ori ihe dị mma taịm sebụl na-agụ ha na onye ọbụla na-agba eh, ndị breji ụwa anaghị o ji bụrụ nwoke ọ ihe anyị nidikwere bring bak again create a society a na-egwukwa egwu ọnwa rapụ ihe ndị a na-akọ ga-eri nwanne anyị ga-eme na nwe ihe ọjọọ anyị nwa wetara ihe ọjọọ anyị ga-eme nakwa ya we created ihe ọjọọ because ọ dịrọ life is pendulum oh swing high swing low we create and we will anyị ga-eme na ya anyị wetara ihe ọjọọ anyị ga-eme na ya mana ndị be anyị agaghị ekwe ịjụ ha a na-agụ agụ ndị be anyị na-agụ agụ we created ihe ọjọọ nwanne mgbe mpere mpe ụzọ niile na-eghe oghe na my area onweghị ụzọ na-eme mmechi all the mind created ihe ọjọọ because the mind begin to create ọ pụtazi ọsị ya nwa ya echekwe n'ebe echekwe n'ebe erikwe n'ebe erikwe n'ebe erikwe n'ebe a mmadụ one ka e mere datị mmadụ one nwụrụ na vileji na-asị ebe ahụ gburu ya emekweghị o mana ọ erikwe n'ebe ọ na-ekwekwene ya n'aka esekwenye ya n'azụ esekwenye ya aga emekwene nka datin poison our mind o tiri onyenwa tiriri mma ka ọ tụọ everybody gasara. nwanne mpụ ụnụ gịnị ya toro tinsi ụwa gị ji wee mara ya ọsị ga-erikwere ndị be ha ị na-ajụzi m ụnụ mana ndị be anyị agaghị ajụ mma ha nwaanyị ga-eji ghara iri nri ebe ọsọ na akọntị ọkọwuo onye gị ndị niile a mbi na vileji dị ọha niile ọnwụchago onwego onye akọwuru mba bọtụ ihe ụka ọ ga-asị gị na ọwụ nwa bekee nọ ọnwa bekee nọ na England si ga-erikwere nri na nke nwanne gị ụnụ gị na ya tụrụ ọya si ga-erikwere nri na nke nwanne m ụnụ ọya si ga-ekwekwa na nwanne m pụnụ n'aka na ọ na akọ ntị na ọ na-ebu n'aka ifin mgbe ọbụla ịfụrụ ya mbọ ya ruru eru na ihe dị n'ime mbọ ya ọsụsọ ntị dị ebe ahụ ikwe ha anya ya n'aka ozugbo aka ga-azaba azaba ọ sị gị na onye nke ahụ dibịa onye nke ahụ nka onye nke ahụ nka destiny jidere our mind destroy ya ebe a nka ala igbo si wee kụsa ọhịa kụsara ala igbo wute atụ odozi egwu ọnwa ọnyanwa bụ the Disney Channel anyị nwere anyị enwere Disney Channel again na ọnwụ na disney na-eme n'otu a anyị adịghị dị capable of creating em um, production Disney Channel were werezie na ifo aha tinye na TV but no anyị emenwurie kedu onye ka onye jikwana anyị na dawan kedu onye ji anyị na anyị eti ikwe dizi ifo na TV ka ụmụazị na awọchi ya awọchi bụ na anyị nwezi ike igwu egwu ọnwa ka anyị tizie na na TV kedu onye sikwa onye jikwara anyị ka onye stop gwara anyị from there gọọmenti gọọmenti mana ha gọọmenti si anyị mewe Hollywood movie everyday a na-agwọ ọgwụ apụta aka mmadụ ya ọsọ si nna na onwe nke a na-akpọzi asị ogene gịnị. ka ihe a na-akpọ datin chanel ahụ nke ndị a na-akọsa ọgwụ ha ka a na-akọ na muvi ahụ sọsọ ọgwụ ka a na-akọ na muvi ahụ a ga-esisọ muvi na na-emeba bụ ndị na-akọ ọgwụ o ji itiri mmadụ ọgwụ egbe e e enigwe agbatuwe naanị onye nke a ji ju ugbo etiri ọgwụ n'ugbo destiny unu amaghị that na-eme na your mind destiny create fear inside your mind o de film na adịghị na watch that film that movie ahụ adịrọ mma ọsọkwa ya ahụrụ na onye ahụ jere itinye ọgwụ ahụ egbe enigwe agbatuwe ya odo bud go something inside your mind that na somebody jere itinye ọgwụ that means ọgwụ aha dị n'eziokwu ịhụ ya so ọnwụ na ịma na moto taya moto gị adịghị mma ihe dị moto mba mana ọnwụ na ịba na dị moto ịma na taya moto adịghị mma ịchọ dị mma ị na-aga ebe ị na-aga enweghị ụjọ adịghị mana mmadụ bịa na-agwazi gị na na onye ọbụla na vileji unu onye ọbụla ịfụrụ na-anaghị eje ụka na-agwọ ọgwụ na a na-akọ mmadụ ọgwụ ọgwụ egbuo ya ọnwụ ndị ọhịa muvi a na-eme na onye ọbụla ndị ifu ka ndị agha na-agwọ ọgwụ ahụ ha na anyị nọ n'igbo ata ya ndị agha na-akụ ọgwụ ahụ na-eyikarị igbo ata ya wọchịkwa ya o ha na-eyikarị igbo ata ya so ibezi na-agwa m na ọwụ distin bụ ọwụ dị maka ndị a na-eme ihe na-agagharị na vileji na-ekwu em tradishon mba the problem bụ na muvi the problem bụ the muvi ọ bụrụ kwa distin ọ bụrụ ihe ndị a na-eme bikos mana ihe ndị a na-eme nwere ọjọọ ya belief ha na-eme ya their belief system is like religion you got to go so most of them is ah, most of them bụ more ezigbo mmadụ sef than ndị na-eje ụka oh yeah belief system ọ oh, bụ like religious person in a different form so the problem ndị mmadụ na-atụrụ ụjọ abụrụ onye agha budatin naowu na fim ahụ gwara ha na mgbe ọbụla afụrụ onye ọbụla dị otu a ha gbaba ọsọ na ọha nwaji ọgwụ so ebe a ka the problem si mana ụnụ golecha fim ati na ya dị ụnụ na-egosi ụmụ gị na-egosi nwunye gị everyday ka eke ụmụ ga-esi ekwara na village with fima gwa m kedu ka ụmụ gị ga-esi ana vileji wit dis movie nọ na amerịka ị na-egosi ụmụ gị fim fim ndị afrịka na-akọ ọgwụ ọ na-akọ mmadụ ọgwụ ọnwụọ igosicha ya esizi ya bịa na vileji echi ọ ga-asị gị papa no isi ya nwa anyị ga na vileji krismas ọ sị gị papa angoyi <laughs> angoyi <laughs> isi ya gịnị ọ sị gị dad nọ angoyi angoyi isi nke nke bụ angoyi ọsị ọgwụ ọsị anaghị m eje angoyi angoyi <laughs> ndị amerịka angoyi angoyi engoyi <laughs> na oyibo gwụrụ agwụ ebe a engoyi engoyi <laughs> na ya anaghị eje ohe ọ na-ekwu ihe ha gara ọwọchiri fim na fim ọwọchiri na a na-akọ mmadụ ebe a ndị ndozi ọdịnala ga-eweta pio pio series of igbo pio nka na ụzụ ka nna nna anyị ha si arụ nka na ụzụ ka nna nna anyị ha si ebi ndụ ka nna nna ha si wee discover wine ọkwa eme 30 minutes 45 minutes echerekwe ihe weri ihe bụ oweri oweri ọwana ọmụọ na ụmụ ee ọ eh, gaala n'iru ihe niile akọwasịa ya ihite ihi ihe niile awụcha ọwụ prịnsịpụl kọmandmentị ọda ọ bụ ihe ọ bụcha ihe ị na-anụcha ịnụ ihi ihite ihe ị na-awụ ọda order of places ọ bụ iwu order of the law ọ ihe a na-ekwu maka ya eh, nna nna gị nyere gị information for you to lay forever and ever a place to live ndebe be anyị mara dị ihe ọ mmadụ ole n'ime anyị ka a ga-eme asị kedu ihe bụ ifite ifite ifite ifite ha na-ekwu ya everyday nwere ma ihe oweri oweri oweri oweri a na-ekwu ya everyday mana ha mara ihe ọ ihe a bụ ihe a ga-eti na the series in a perfect form so even nwa 5 years watch ya the series ọ ghọta ya because ị ga-akọwa ya how the destiny be kedu ihe mere o ji wee were ọwa anyanwụ na-awa awa ọwa oh, pụtago ụmụ oh, ọwa ha pụtago the children ihite na ihite na asaa the four seven laws that govern the plan ọkwa oh, seven planet ahụ that influence your body mmụọ na asa ọkwa ya wụda ihite na asaa ọkwa ya bụkwa asaa mmụọ na asaa that is the principle of the universe cosmic law ka ndị Igbo ji wee kee ụwa nwa bekee kọpịrị wee jee mee ten commandment kedu ihe mere ten commandment na Moses 40 ji wee bụrụ the century Moses 40 ten commandment why 4 times 10 ọkwa mkpụrụ aka ga-ahụ 10 ke ihe ofu ekenere na frankwụ and ịma na 40 40 juu na Bible everywhere 40 40 40 gịnị because hụ swing high swing low swing high swing low after 40 years it begin to descend ihe bụ ihe nna nna anyị ha nyere anyị enye 42 law of Ma'at 6 times 7 onye gị 42 32 eze okenye 20 eze ụmụazị 14 ọnwa 7 mmụọ ihe ihe na-agwụ bụ iwu igbo ihe bụ iwu igbo ka m na-agwụ na ihe ahụ iwu igbo ka m na-agwụ na distant ọ dị lọ ọ dị si eze ahụ efuru ihe o strọkchọ ngwere gwere na eze strọkchọ m na-agwụ na eze a na-agwụ na strọkchọ ọ ya bụ eze the parliament of festinry ọ 32 ga anọ then um, eze um, ndị a na-akpọ eze ala nwere 20 the parliament ihe niile awụcha ihe nna nna gị mere eme oredi desara gị ha abịa bịa wepụ ya chenjizie werezie waran chief tinye nsogbu adịrọ dị waran abịa ka anyị ha infọmeshọn ahụ ka mekwa institut egen ka anyị pụkwa ndụ ka anyị pụkwa ndụ bikos nwere <laughs> onye ma ya ama ya ọ dị na jin ọ dị na jin na jin anyị ka ọ dị n'ime ọbara ha nwere ike iwepụ ya napụ anyị ya bọtụ n'ime ọbara ka ọ dị anyị ga-eti ikwe ya ege anyị ga-eti ikwe ya ọzọ elu na anị bụ ofu na anị igbo mmadụ anaghị anwụ anwụ gbe ndị ọ bụrụ na ụka abịarọ ndị igbo akwa anwụ anwụ ọgwụ ụka wetara ọnwụ wute atụ ụka abịarọ ndị Igbo anaghị anwụ anwụ ọ saịkụl det ọnwụ bụ onwe ọnwụ bụ onwe ka eji akpọ ya ọnwụ onwe ọ ya wụ ọnwa n'abalị every night wụ ọnwụ every night wụ ọnwụ because ọnwa n'abalị ka o ji apụta ọnwụ mgbe ndị ụka bịaziri gwa anyị na na na Jizọs Kraịst anwụọla n'elu obe ndị mmadụ na-anwụkwa na-anwụ ebe ahụ ka ụjọ si wee bata ebe ahụ ka ụjọ si wee bata mgbe mbụ mmadụ na-anwụ anwụ onye ka ndị be anyị ndị igbo ji wee mechaa ihe emere bara incarnation ma ma ịgba afa ma all those things so that you don't believe in this shit ihe a mythology for you not to believe in this nonsense of uh, ọnwụ ọnwụ eje n'igwe eje ọkụ mmụọ but hapụzie the the the philosophy the real mitology of life sorozie mm, nke a na-aṅa ọnwụọna ọnwụ <laughs> mgbe mbụ nna nna anyị ha na-eme anwụọ ihe a na-akwụ ugogbe tiwala na o tiwala ezi ugogbe tiwala na o tiwala o aya aya ọ na ekwu emo okonna ọrụ na nnukwu mmanụ nwụrụ okonna o nna e, nna e, nna e. na o kịta na ihe ị gara anụzi hụ emo emo ka ihe ọkeke si ji agụ egwu ahụ agụ onye m egwu ahụ si ọwụ na jee nke ọma ka ọ na nke ọma na ihu ebe a na-agụ egwu ebe mmadụ nwụrụ ya eh, ị ga-eche na a na-achọ ịgba nkwụ nwaanyị sef iwu ụdị egwu a na-agụ ebe mmadụ nwụrụ ị ga-eche na nkwụ nwaanyị ka a na-agba nna gịnị hei a na-agba egwu a na-agha ego ị na achị ọ bụ mmadụ nwụrụ ebe a ka ọ bụ nkwụ nwaanyị ka a na-agba ka ọ mara eji ka a na-eme kedu ihe a na-emeba esigo from okonna nna si from ugogbe etiwala bazie na egwu egwu egwu amama dị egwu a na-agụ dị agụ eji e eji e akwazi nna ndị ọ na-anụkwa ya igbo ọ sị ị na-akwa ozu ị na-akwa ozu ozu ozu ozu geenụ ntị ozu ka ị na-akwa ozu ị na-akwa ozu gịnị bụ ozu ndị igbo gịnị bụ ozu ndị igbo gịnị nwere ozu biko nụ ị na-ajụ m ihe na-eme gị gịnị nwere ozu tụọ igbo mba agaghị asụ igbo ị na-akwa ozu ị na-agba champen ị na-akwa ozu na-akpọ champen ịma a na-ekwu dị ka a na-ekwuka ndị be anya mara ihe bụ ozu ị na-akpọ ya afa ị na-akwa ozu ị na-akwa ozu mba ị kọrọ egwu kọrọ egwu kọrọ nọnsensị na-abịa <laughs> ị na-akwaziri akwa n'ozu na na-azị akwa ozu ndị be anyị na-akwanyere ozu ugwu mgbe ndị ochie na-akwanyere ozu ezigbote ugwu nke kịta na mba eburu ozu pịakọta n'ime anyị akọrọ nọnsensị jewara ibi na ọgwụ kwụsịrị ka mmadụ gara ijizi akwa mkpe sef nestin na-aga ha na-eyizi akwa mkpe were akwa mkpe very soon ọ ga-ana very soon agaghazi eyi akwa mkpe kịta na-anaghazi akpụ isi ịmara mgbe mbụ ọ na-eme onye nwa akpụọ isi wee kwanyere ya ugwu kịta na-anaghazi akpụ isi very soon akwa mkpe ga-ana the main thing bụ the culture of this one ọbụrụ jos ị na-akọ the real mythology of the culture bụ this one si unu mejigoro abandon unu emechara abandon all that thing will be what represent you and all those things were meaning ọbụrụ ndị unu na-akọ culture culture na-ekwe the meaning because ọ bụrụ na ị mara ihe bụ ikwu ozu that means the first ebe nke isi weda go there first ozu incantation invocation mmadụ na-apụ apụ so for the person to recycle enwere ihe nidere ime in the moment of the party and ọ gaghị akarị 3 days onye ka nwa bekee ji ejewe kọpị ya wee je mee Christ raising 3 days ozu enweghị ike karị 3 days ị ga-eji enye ne onweghị ike karị ya because o nwere reason anyị eji eme ya otu a anyị atụfuzie na infọmeshọn ngwezi infọmeshọn anyị ji ya anyị nọwụrụ ihe nne nyụọ nsị agba nkwụ nwaanyị nke ise agba nke ịbụọ agba nke ịtọ akwa ozu mgboro ise e, onye nwe onwe onye ego batara obere ego batara aka ọ na nna ya nwụrụ sinsi 100 years ọkwabeghị ya ọkwagharịa ya o nwere onye nụsịrị nwaanyị ọ gbara akwụkwọ ọ dị ka onwe obere ego batara ya aka ọ gbaa akwụkwọ nke ịbụọ onwe ka bed bedde bedde ya ahụ ekpoghe ekpo ome bedde ọzọ a na-eduzugharị kedu ihe ya nwere ime wit real all those things na kedu ihe o nwere ime with real life nothing every single nwa bekee culture every single celebration nwere ihe signify ịchọ ka m gwa gị every single celebration in the west signifies something every single one not if every single one ị na-eme ya but ịmara every single one signifies something let's mema ihe o mean even other religion of nwa bekee is a ritual religion is a ritual for nwa bekee and then complete the ritual and the cycle nwa bekee follow the cycle of the moon and sun 24 hours a day they never fail nwa bekee never fail the nature in every which way but ndị be anyị amarụ that's why they give you gun to kill yourself that's why ha na gị egbe igbuo onwe gị ha ama ihe ha na-eme chere ha amara ihe ha ga eresị gị egbe ha nweghị abịa mana ha ga-etinye gị n'ihu ọgụ nọdị for peacekeeping ị na-egbu ụmụnne gị at the end of the day repercussion come for you the land will become worst tena ha ama ihe a na-eme onye ahụ wuru ka a gwara onye ahụ wuru ka a mana ndị be anyị mba ị na-agwa ha something otu ha anaghị aghọta ka anyị chee na uche ụmụ ibe omenala Igbo dị ezigbo mkpa omenala Igbo dị ezigbote mkpa dịnyere anyị kama na ihe m na-ekwu bụ na ọ bụghị a na-ekwu omenala ugbo na na-afụ ya kasị ụmụ ihe mpịtọ gasị ọ bụrụ ya ọ bụrụ ya e nwere ihe a na-akpọ omenala like ihe a m gwara unu about ikwu ozu those things wụcha important ọ hanwa bụ mkpa hanwa bụ mkpa ikwu ozu ịgba nkwụ ọkwa nke ọ na-achọ ime ịgba nkwụ e onwe ndị ọ na-eme desi at least eji agba nkwụ oh, ịmara that is ọrịcha ọrịcha ọrịcha ihe o nwere o wee gbaa nkwụ mmadụ resịa ihe o nwere wee ọsụsọ nkwụ o jee ebe ahụ iji nụ nwaanyị enye list ọ ya ha abịazi the ọwa all those things ihe a na-idiri ọ bụrụ jọs igbu ọkụkọ ma ọ bụ ihe ya abụrụ omenala taa chebapụ omenala iwe ihe a ọ bụ dis one ọ bụ dis ikwu ozu na ịgba nkwụ na ifolo nature principle of nature universe time to do this ịma ihe mere nwa ndị katọlik ji aka ụka by 6 o'clock ụnụ amaghị emeka o ji eje morning ịma ihe o ji ekpe angelus o nwere morning mass angelus and benediction ịma ihe o ji ekpe angelus ngwa kaụntụ ọ gụọ ya agụọ gụọ ya 6 ka anyị ya 6 7 morning after morning mass ka anyị gụọ ya 7 8 9 10 11 12 that is another 6 again 12 bụ 2 1 eh, plus 2 onye gị 3 ịfụrụ ya 6 3 6 nke mgbede ngwa kakịlete ihe 3 kakịlete ihe ịtọ ana onye gị 18 1+8 plus 8 onye gị 9 ọkwa the same 3 6 9 na aga ha ka na-efolo the same 369 the same way ha si create a clock because clock is created by man ọkwa ha nature nature enwekwe time oh. nchekwa na nature nwere time nature enwekwe time time was created by man so ihe a ji ekpe ụka ha na-ekpe in the morning morning mass si isi aha because onye ka aja ji ya isi isi si bụ isi that is isi onye ọ bụ the head of everything because ịgụọ 4 ịgụọ 0 na-ege ntị 0 1 2 3 4 5 wu space 5 esoro ihe so ọ 4 ka nọmba 4 ka ọ dị 5 wu 0 then ibidokwa na 6 again 6 7 8 9 ifu na 4 again 4 4 ọ ya 8 so all this thing nothing more nothing else so 10 again ụkwa 0 that is iri so 6 dị important 3 dị important 9 dị important in numbers ndị na-eme majik ma ndị na-agba afa ma ihe nnagbo ndị na-agba ọkwa afa nke ndị fake ndị na-agba ezigbo afa ma ihe nnagbo ọbụrụ nke ndị nkịtị so onye nwere ha ji eme eme eme six o'clock morning mass eme eh, eh, angelus ka ha na-ekwu the angel of the lord decline unto mary and she was conceived by the holy spirit holy spirit ọkwa ya wụ three onye wụ three ịtọ n'ime ofu ngozi by 12 o'clock ka eji ekpe 12 o'clock ka eji ekpe angelus 12 o'clock 1 plus 2 equals to 3 that is 3 electron proton and neutron that is when mmụọ ọma nke ose bụrụ nwa dakwụsara maria o weturu ime sitere ike nke mmụọ nsọ that is 3 ọgwa 2 to 6 ọdịda anyanwụ o wee sị gị benediction ọ sị gị na-edu achịcha na-enye ndụ nke na-emeghepụ n'ụzọ ụzọ eluigwe that is anyanwụ ason na-edo achịcha na-edo achịcha na-enye ndụ nke na-emeghepụ ọnụ ụzọ eluigwe 12 o'clock angelus mọma nke osebụrụ ụwa ụtụtụ morning mass the ritual ụtụtụ bụ ritual morning mass mass bụ ritual where them bring their energy together for ritual to sacrifice the energy onye ha na-eme that morning oya morning mass then afternoon bụ ritual another ritual again to glorify the force heavenly force three that descend to the four earth ekenori na afọ na nkwọ ọrụ 7 3 plus four ọha o make life you live that's why eji wee bụrụ na se nọmba 7 bụ the symbol of spirit so all those things were calculated and put into worship nna <laughs> nwanne anaghị m aka ụdị ahụ ka aha biko onye na-egbu ọgụ ajụwo onwe ya na achọghọ m ị na-adịba etiziri ha ọnụ ka ọ ghara ịdị ka so onye na-egbu ya onye chi igbu ya gbuo ọnwụ na ị chọrọ ịjụ m private ihe ihe mbelivu abadat that then ịkpọ m private jụọ m akọwara gị kpọtụ mụnwa na onwe m achọghọzi m ị na-eti ọnụ n'okwu ahụ ịghọtara so onye na-agwa ụnụ bụ na nwa bekee ghọtara distance ha mụrụ ya from anyị nwa anyị nwa ma ya which ndozi ọdịnala anyị na-walk towards anyị ga-esi wee mee destiny tụka ite ikwe ya again kwa ọzọkwa ka o wee bara anyị uru ọ bụrụ na ị pụọ na line nature will crush you nature will crush you higher element it low element nature achọrọ ịma ihe ọ na-akọ about human right ma destiny ihe ahụ law of man ịghọtago all law of man so onye mere the law mere ya in his own favor so if you go to white society all, all, white people nwere privilege so human right is for white if you go to black community black nwere eh, eh, iwu human right is for black people so ọwụ onye mere the law onye ọ na-efevọ so nature don know all these things ya man just make these laws ka ihe man na-achọrọ egbe man na-arụ egbe everywhere na-achọkwa human right ịga na ha nwere animal right mana ịga na the whole supermarket ụmụ anụmanụ juru ebe aha niile a na-ere ere ndị egwuregwu a na-ere ere chekwe where is animal right na again where is the animal right ka ekwe ndị animal right na ebe ọ bụ na anụ animal right ndị mmadụ eju na supermarket ebe a na-ere a na-egbu anụ emeka emeka wawa na-egbu anụ human right na ụmụ ibe anyị ga-eweta okwu ahịa na njedebe taa echi ka anyị kwuwekwe na ọzọ n'okwu anaghị agwụ agwụ <laughs> ee nwanne akwụkwọ ọdịnala ga-apụta anyị ga-enwe ụlọ akwụkwọ nta akara nwee night school fọ ndị toro eto nwekwana a school for ndị nka na ụzụ ndị ma ndị ma sayensị nke nwa bekee enye ha dịrị sayensị nke egwu how to build wepụta aja turn white to glass how to get metals from soil ha je go let them go and mine ọsọ nwa bekee na amed mine nwanne why do we call nwa bekee for mining in our village kedu ihe anyị ga-eji akpọ nwa bekee for mining in our village anyị nidiri ime n'aka anyị ka anyị mee n'onwe anyị n'ugwu awụsa unu afụbeghị ụmụazị na mind gold na haven't you ụmụaka ugwu awụsa ụmụ ndị awụsa na mind gold na ịfụbeghị gaa na YouTube go to YouTube check mkpụsụ children mining gold n'ugwu awụsa go to YouTube check diamonds children na-egwu diamonds na na na na ka ha na-akpọ ya na Congo ma South Africa even though ha na-eme in the we can do it in the right way ụmụazị ụmụazị anyị tọrọ atọ na-emechi ezigbo ihe anyị na-ebigharị aka mba na nwanne m anyị bụ ndị Igbo ndị Igbo ndị mbụ ndị mbụ ndị ọkpụ na ndị egede ka ekere onye eji eje eme atụ abụzi onye eji aka ọnụ na nwanne ọ bụrụ na ihere anaghị eme ụnụ ihere na-eme m ihere na-eme m mba ụnụ ekwesịkwenye ike ụnụ ekwene ka ndị ofe akụ mara ụnụ ekwene ka ndị mmadụ mara ihere na-eme m ọ na-eme m ihere enweghị ihe anyị dị na-eme ifere biko i need reestablishment in our land because i need reestablishment a workshop powerful workshop eh, with instrument nwere nwere onye ga-akwụsị nwaanyị ụmụnne biko nwere onye ga-eme nwunye nobody eh? nwere onye ga-eme nwunye nke nwere ihe nwaanyị na ya eh. onye na chineke ha ah, ah, ah, wish na ndị be anyị ga-aja ọsụ nnọọ ee obi nụọ ha ọkụ ha pụtasị nwanne kedu ihe ha ga-eme what can we do because nwanne anyị need removing anyị need removing nke anyị our own movie anyị need sinima cinema nke anyị standard media ka anyị nye ndebe anyị series nye ha culture new culture nwanne forget eh, ancestors were ancestors were nonsense nye ha a new life based on cosmology ihe nna nna anyị ha mere anyị etikwuzie new one ga-eme ya ọma mma dị attractive because of pendulum ka anọ mee ya ọma mma standard way ihe ọ media everything media nwanne ọ oh, media nenu BBC igbo ka ndị mmadụ na-aṅụrịrị ọṅụ imagine ihe na anaghị eme ndị igbo ha enwetanwu redio ha enwenwu tv ego one ka eji ere ọnụ international redio ego oje ka eji eme international tv biko nụ na ndị igbo enweghị ike inwenwu a standard media na BBC ekporozie flavor kpọrọ fino rọcha ndị a niile je tinye ebe ahụ ọ dịho celebrity ndị Igbo awara ha jee ebe a ebe a nkụ ga na-agazi na ana ebe a ga-anọzi na nke ndị final na e, e, e, P Square na BBC Igbo nna ihere anaghị eme ndị Igbo BBC Igbo dịka nha vito asịkwa m na ọ dịghị mma ihe m na-ekwu bụ kedu ihe mere na ya enwero standard media ihe olu Igbo ihe ọ na-emekwa anyị ihe ọ na-emekwa anyị anyị enwere tv nekwe chanels chanel chanel tv ndị yoruba nwee chanels nwee so many international tv kwụrụma ụma ndị yoruba nwee ọwụ tinubu nwere 20 percent na ajizara ajizara tv tinubu 20 percent of ajizara tv ọ tinubu nwee chanels tv bụ ndị yoruba nwee ebe ahụ unu na-eju everyday chanels tv post something na facebook na ndị igbo ga ọ ndị igbo ga-awụ 95 percent ndị na-eshi ya ọdịnarị tv ọdịnarị midia anyị enwere ee aka ebidoro eti tv e ebidoro e redio ebidoro redio gịnị ọgwụ ya na-ekwu about unu ihe a na-ekwu about to propagate your own way of life ụlọ ya na-ebidoro anything na-ebidoro onwe onye na-anyụ gị ego ego iji eme gịnị ị nwere ego ị nwere ego what did you have mgbe ọbụla ya eburu personal interest tinye n'ihu everything mmadụ ga-eweta ezigbo idea instead of you to support it i were personal interest ee eh, ọ ga-ewere private ọ ga-ewere private ịfụzi onye ochi ga-ama ị ga-ama mgbe onye ochi bịara ee eh, private anyị ga-ebitere redio anyị ga-ebitere nsogbu adịghị ngwa na everybody will stay with that radio everybody will stay with that tv anyị ga-ebitere tv ka ọ werezie nke a na-ekwusi nchọ nke bidoro ya nke a na-ekwusi nchọ nke bidoro ya ọ ga-emezi ekwu ka ebido e emezie ka o buo ibu mba a ga-ebido ya ọ bụ nke bidoro nke ebidoro ebido I want to know ndebe anyị mgbe ọbụla ego asọmtin ga-abara ha uru ha enweghị ike mba kịrị ekịta na ebidogoro na tv na hen obi adịghị ya mma agaghị asị na ọ bụ akpịrị ya ka m ji ekwu ihe ka gasị na ọ bụ nyanwa na-akwụ ụgwọ ọkụ a m ji ekwu ihe kagasị na ọ bụ nye onwe fon a ji ekwu okwu kagasị na ọ bụ nye onwe laptọpụ m ji ebe a kagasị na ọ nye onwe kọmputa m debere ebe a tekwere ihe ị na-ebidozi ihe ihe a na-ekwu for you to make this thing more people hear it ka e mee ka more people fụ ya ka ị nwee ike art movie arụma art movie abụmbu movie producer o nwere ndị na ndị ọbụ aka ọrụ ha ka ị mee this bụ equipped ihe mmụọ ga-eme wa we write the movie I mmụọ ga-ede the movie that is my own m na-ede ya enye ya ndị ga atị ha atị ya onye ha na-ekwu maka ya kpọtụ mba uche ha agaghị eru ebe ahụ uche ha agaghị eru ya ya ga-eji na-akọ mgba mgba mmadụ ụkwụ na-amụ na-amụ mgba mmadụ ụkwụ na-amụ disiye kụ disiye anyị ga-enwerịrị a standard media ma ekwe nsọ chọrọ ma chukwu ọ chọrọ disiye standard media and anyị ga-enwerịrị movie production movie producer production complete access of ihe ọbụla eji eme movie complete anyị ga-enwe anyị ga-eji aka anyị debezie igbo history ndị nollywood ha gbakwa ọkụ si nollywood na most ha ọkụ no more nollywood anyị ga through media will force it into our people's mind because anyị ma ihe ha like anyị ga-enye ihe ha anyị ga ihe chọrọ na the na media standard media o standard media standard wuti wuti nke a oh, na-ebu eh, dikoda wuti dikoda ya select ye all channels anyị chọrọ tinye ebe ahụ ọ nke channels ndị ọcha ị ga-abịa gbanyere nwata Disney Channel nwatakịrị six years itinye Disney Channel ndị ndị bekee hello mkpọ nwa nwanne m nwaanyị na fonu nsị abịa Chinenye ọ sị ya ọnkụ si ọnkụ gịnịkwa ọwụ ihe ọ na-awụ ọchị na Disney Channel Disney Channel Disney Channel egbuo na ụmụazị anyị ị na-asụrụ Igbo na-asụrụ gị oyibo ị na-asụrụ Igbo na-asụrụ gị oyibo in fact this year ndị anyị ọma ha ọchọ ọma ha chọọ standard media movie production we must have it this year sie ha jee chọwa ego ha jee chọwa ego chọwa ebe a unu enyere m unu enyere m enwere ndị wu ndị produsa muvi na ndozi ọdịnala mitie na ha ka unu na ha ka ha gwa unu ihe ha nidiri agwana m ha abatụ kansa research center ha eme ntị ka ha anụ ya ruo echi ha sị m na ahụ adịghị ya kansa na-eme nwanne nwaanyị anwụọ na kansa egbuo nwanne nwoke anwụọ na kansa egbuo mana e kwuru m nye na research center ụnụ ajụ kịta a sịkwa m ụnụ nyekwa anyị muvi industry ka anyị gbaka ana Igbo gbaka Naijiria gbaka Afrịka gbaka the whole country n'ụwa with Igbo filosofi na ideology agaghị eme mana erukwe ji asị m Igbo kọlchọ is going away eh, our language is going away why na ọ gaghị ana ịnwere midia ị nwere midia ịma na midia bụ ihe ahụ ịma midia ọ anya ịma na anya na trap ka ọ bụ n'ibia ọnya amaghị ịma na midia bụ trapụ a na-ekwu maka ya mba ị gaghị ama ya keke ị ga-esikwa na ama ndozi ọdịnala abịago na ya abịago nwanne nwee ebe anyị na-eje ya ewe akwa akwụrụ ihe anyị bụ bụ akwa akwụrụ ka kapolu nwere ebe anyị na-eje kama anyị ga-abụ igbo niile fuo ka ọrụ sọsọ anyị gara n'ala igbo kama ndozi ọdịnala ga-apụ igbo fuo ka ọrụ sọsọ anyị ga-anụ ya maka ọrụ anyị bụ ga-apụ ndụ nna nna anyị ha dị proud of us nna nna anyị ha dị proud of us ha nwadenyere anyị ihe anyị na-eme that's why we are here and anyị ga-anọ ebe a nọchi ike anyị ga-anọ ebe a nọsi ike ndị be anyị ka anyị baa n'uru ibu uru ezigbo ihe ibu uru dị mma nna gị si gị ụbụrụ isi ọbụrụ ụbụrụ ụbụ uru ibu uru ụbụrụ ka anyị baa n'uru uru biko ịbaa na uru mba ya gaghị agha mba kọmplen ụnụ enye ha anyị midia this year midia this year anyị agawazi na tv ndị ọcha na cnn anyị ruo ebe ahụ anyị agwọ ụnụ ịba anyị ruo cnn anyị agwọ ụnụ ịba na said so ọ ka mma na ụnụ bịara na anyị anyị midia ka anyị were ọnụ a kwutuo datiz kpọpụta ndị igbo were muvi muvi anyị mesịa muvi eri iviri eze nri anyị mesịa muvi nri eze nri ga-akpọ anyị na fonu si anyị biko ụmụnne kedu ihe a ga-emere ụnụ eze nri wọt si ya muvi nri a ga-ewepụta eze nri ga-abịa si anyị biko kedu ihe a ga-emere ụnụ bikos ụmụeri na na ụmụeri na agụ eri na-anụ ọgụ maka ha wọchibeghị muvi ndị ndozi ọdịnala ha wọchị ya the war will go ha eze nri ga-anyapụ ihe ndị jụọ anya n'onu ọ ga-ewere tii n'okpuru bed ọnwa ọchịchị adị seris o were datin ọnya n'onu tii n'okpuru bed si mba na ihe ahụ kọstodian ka mbụ nid ọmụdị ha kọstodian anaghị abụ religious pesin a kọstodian can never associate with any religion o megha anya ọfọkọp na muuvi ahụ ka ọ ga-afụ ya na the series ka ọ ga-afụ na kọstodian. anaghị eme religion no culture ka ọ na-eme a custodian must remain with the culture dị ka king onye nwa kwesịrị protect anyị nwa they supposed to protect us because ọ ihe ha signed in for so ọ bụzi bọta onye we mmiri abaa na opi ụgbọgọrọ ọbaana ihe a na-ekwuzi bụ kedu ihe a ga-eme ya ọbaana bụ na onye ka anyị ji wee need massive movi anyị need to bombard Igbo land with movie movie make sense ụlọ nke a na-akọ ọgwụ na-akọ nonsense mba ha bụrụ ya so ụmụ ibe ka m jee ihe m ga-eri na agụụ agụgụ m ka m mụ na nsogbu adị ka m mesịa naghị ekwukwe na echi biko na ụmụ ibe ka ọ dịbagodị na echi ahụ